AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbo onye Chineke gọziri ndeewo n'ụbọchị nke taa amaara m na ihe gara gị nke ọma gị onye na-alụ ọlụ ubi amaara m na ọ dịkwara gị na mma gị onye na-azụ ahịa ama m na imeela nke ọma n'ụbọchị nke taa ma lọtakwa ekele dịrị Chineke onye na-alụ ọlụ oyibo amakwara m na udo dị n'ebe ị na-alụ ọrụ n'ụbọchị nke taa n'ezie n'ihe omume anyị nke gbasara nke ahụike n'ụbọchị taa anyị gaji ileba anya n'ihe gbasara nri nke nwere ike ime ka anya anyị bụrụ ihe ga-adị ike na-arụ ọrụ o kwesịrị ịrụ anyị wee bụrụ ndị nwere obi ụtọ ọ na-eju anyị anya mgbe ọbụla anyị na-eche ihe gbasara anya otu chineke si wee kpụọ anyị wee mee ka anyị wee bụrụ ndị nwere anya ndị ga-enwe ike jiri anya anyị hụ ụzọ nke a na-atụrụ anyị aka n'ezie na dịka akwụkwọ nsọ na-ekwusi na anyị bụ oyiyi nke chineke n'ezie anyị bụ oyiyi nke chineke ọ bụrụ na chineke enweghị anya ọ ga-esi anya mara na o kwesịrị ka ihe o kere eke nwee anya ọ bụrụ na chineke ejighị anya ya na-alụ ọtụtụ ihe na-echebe mụ na gị mgbe niile ọ makwara na ihe dum nke gbasara anyị na ọ ga-ileba ya anya ọ bụ ihe kpatara o ji nye mụ na gị anya ka anyị wee were anya anyị na-ahụ ụzọ na-elekọta onwe anyị anya na-elekọta gburugburu anyị anya na-elekọta ihe ọ bụla nke kwesịrị ka anyị were anya anyị lụọ mgbe anyị bịara na-eche ihe gbasara ọlụ ebube nke Chineke n'ime ndụ anyị anya bụ otu ihe nke na-atụ anyị n'anya n'ihe Chineke rụrụ ebe anya anyị nọ ọ dị ihe nke dị anyị n'ahụ a na-akpọ mọzụl bụ akụkụ anụ ahụ anyị ọ bụ mgbe ọbụla ọ chọrọ ịrụ ọrụ ya eme ka ọ na-akpakọ akpakọ mọzụl a na-arụ ụzọ ihe atọ dị iche n'ime ndụ anyị ọ na-eme ka anya anyị nwee ike lefu hụ otu o kwesịrị ịhụ n'ebe bụla ọ garuru ihe ọbụla nke dị ebe ahụ a chọrọ ka anyị hụ ọ na-emekwa ka anyị na-emechi anya anyị na-emepe ya mgbe ọbụla mkpụrụ anya anyị chọrọ ime otu ahụ ma ọ bụ mgbe mkpụrụ anya anyị hụrụ ihe na-okwesị ịhụ ihe dị ka ọkụ nke karịrị otu o nwere ike ịnata ya emechie mgbe anyị gafekwara ebe ahụ ya emepe ihe a na-akpọ mozul na-enye aka ime ka anya nke anyị ji na-ahụ ụzọ bụrụ ihe edogharịrị mgbe ọbụla a chọrọ ka ọ hụ ihe ọ ga-emekwa ka anyị nwee ike mata ihe nke anyị na-ahụ anya ọ bụ ya na-asị ụvụrụ anyị lekwa ihe onye a na-ele anya bụ ihe a ihe m na-ekwekwu ya bụ ịhụ na mmadụ na-abịa gị mara sị n'ezie onye a na-abịata na ọ bụ mmadụ gị hụ ewu gị mara na ewu na-abịa gị hụkwanụ ma ọ bụ ụgbọala ị kwesịrị izere ọ bụ anya gị na-ewere ozi a gaa n'ebe ụbụrụ gị nọ si ụbụrụ lee ụgbọala na-abịa o nwere ike igbu m si ebe ahụ pụọ ngwa ngwa gị hụ na ị gaa ama mgbe ị ga-eji si ebe ahụ gbapụ ọsọ ngwa ngwa n'ihi na ị chọghị ịnwụ ihe Chineke mere ebe anya anyị nọ dị ukwuu onye na-ejighị Chineke kpọrọ ihe kwesịrị iji Chineke kpọrọ ihe ma ịlee ihe dum Chineke tinyere n'ime ahụ mụ na gị abụọ ọ bụghị naanị nke a ka anya na-arụ n'ime ahụ anyị anya anyị dịka anyị kwuru mbụ anaghị ezu ike mgbe ọbụla o mepere emepe ọ ga na-ewere ozi na-aga n'ebe ụbụrụ anyị nọ na-aga n'ụmụ akwara nke ahụ ndị na-eme ka anya anyị na-arụ ọrụ dịka o si kwesị a na-akpọ optic nerve emere ka anyị mata na mgbe ọbụla anyị mụ anya ọtụtụ akwara ndị a n'ezie na-ejisi ike na-arụ ọrụ dị ka ha kwesịrị iji mee ka anyị na-eme ihe anyị kwesịrị ime maọbụ ihe anyị kwesịrị iji ụbụrụ na anya anyị mee ebe anya mụ na gị na-elefu na ihe anya mụ na gị na-ahụ n'ezie ọ bụ naanị igwe a na-eji arụ ọrụ a na-akpọ kọmputa bụ nke karịsịrịnụ n'ịlụ ọrụ ngwa ngwa bụ ihe nwere ike iji tụnyere ihe gbasara otu anya na gị si na-arụ ọrụ ihe anyị chọrọ ka anyị mara n'ụbọchị nke taa gị onye na-ege ntị bụ na ọlụ adum nke anya anyị na-arụrụ anyị abụghị ntakịrị ọrụ n'ihi nke ahụ o kwesịrị ka anya anyị na-enwe ọbụna ntakịrị ikuku a na-akpọ ọksijin bụkwa nke mụ na gị na-ekuru na ụzọ o kwesịrị ekwesị ka o wee nwee ike rụọ ọrụ o kwesịrị ịrụ mgbe ọ na-ewere oksijin a na-arụ ọrụ ihe ndị ọzọ ha bụ ụmụ ihe ndị anyị kwesịrị inweta na nri nke anyị riri nke ga-eme ka ihe ndị a na-arụ ọrụ nke ọma anyị kwesịrị inweta ha ihe ndị dị ka vitamin a vitamin a abụghị ihe mmadụ kwesịrị iji gwuo egwu vitamin a bụ ihe na-alụpụta ụmụ ihe ndị ahụ ndị na-enye aka ime ka ihe anọ n'ahụ anyị na-eme ka anyị dị ike a na-akpọ cells nke nọ n'ebe mkpụrụ anyị anyị nọ nwee ike na-arụ ọrụ nke ọma ọ na-emekwa ka ihe ndị nke ma ọ bụ anụ ahụ nke ime anya anyị ma ọ bụ n'akụkụ anya anyị bụ ebe a na-akpọ conjunctiva bụrụ ihe ga na-ewepụta mmiri n'ihi na mgbe ọbụla anya mmadụ tara mmiri ọ bụ nsogbu dị na ya ọ ga-arụ ọrụ dị ka o kwesịrị ịrụ ọ na-eme ka ọ nọ n'ọnọdụ nke o kwesịrị iji rụọ ihe ọbụla nke o kwesịrị ịrụrụ anyị anyị ewee bụrụ ndị nwere obi ụtọ otu n'ime ihe ndị ahụ anyị kwesịrị inwe ka anya anyị rụọ ọrụ bụ ihe a na-akpọ carotenoids nke a bụ ụmụ ihe ndị a na-enweta site na akwụkwọ nri anyị na-eri site na mkpụrụ osisi anyị na-ata ihe ndị a na-arụ ọrụ ime ka dịka anyị kwuru na mbụ sị na ikuku anyị na-ekute a na-akpọ oxygen ihe ndị a bụ ihe ndị na-ayọchasị ya ime ka ha ghara inye nsogbu mgbe ha ekwesịghị inye nsogbu n'ime ahụ anyị nke ka nke n'anya anyị ka anya gị wee bụrụ ihe ga-arụ ọrụ nke ọma ị kwesịrị inwe vitamin c na vitamin e ihe ndị a na-alụkwa ọrụ bụ ime ka oxygen nke na-abata n'anya anyị bụrụ nke ga-alụ ọrụ na-agaghị egbusi ụmụ ihe ndị ọzọ nke na-enye aka ịrụ ọrụ maọbụ idote anyị na ahụike ọ bụrụ na ị nweghị vitamin c maọbụ vitamin e na ahụ gị ihe ndị a bụ ihe na-akpatara anyị ọrịa anya a na-akpọ katarak nke na-eme ka ihe bịa sọsa mmadụ n'anya gị hụ na ihe sọsara onye ahụ n'anya na-achọ ikpuchi anya ya ọ na-eme ka mmadụ bụrụ onye na-agaghị ahụ ụzọ mgbe na-adịghị anya mkpụrụ osisi ndị a a na-akpọtụ aha ebe a n'ezie bụ ihe anya anyị kwesịrị iji rụọ ọrụ dị ka o si kwesị n'ụzọ dị iche anyị kwuru okwu ihe gbasara vitamin c isi anya enweta vitamin c raa oroma oroma juru n'ahịa anyị o nwere nrịrịa a na-akpọ kọnjọktiviti nrịrịa bụ ihe na-eme ka anya anyị na-ebute ụmụ nrịrịa ndị dị iche iche nke a na-ebute site na ụdị mmiri iji saa anya nke na-ekwesịghị ekwesị ma ọ bụ site na anwụrụ ọkụ nke bara gị n'anya ịma na a na-afụnwu ọkụ ma ọ bụ na-eme ihe aṅa nke na-ewepụta anwụrụ ọkụ ma ọ bụ ọ dị ndị ihe ha ji na-esi nri nke a na-akpọ stovu na-anaghị agbanyụ nke ọma mgbe ha bịara were mmiri fenyụọ ya ọ dị ụdị isi ọ na-ewepụta na ụdị anwụrụ ọkụ ọ na-eweta ihe ndị a adịghị mma nye ahụ mụ na gị ọtụtụ nrịrịa dị nke anyị ga-akpọtụ aha na ihe gbasara anya anyị mgbe anyị werechara akụkụ ya nke ọzọ nke anyị chọrọ ileba anya bụ ihe mkpụrụ osisi nke a na-akpọ karọt na-eme n'ime ahụ anyị mkpụrụ osisi ndị a akwaghị otu a ihe mere na na ihe ndị anyị na-achọ iji ime ihe bụ ndị nke ga-adịrị anyị mfe ka ọ ghara ịbụ echi anyasị anyị enwetaghị ihe ndị a ọ bụ ya kpatara anyị ji na-adaba na nsogbu dị otu a gị onye na-ege ntị ka anyị were okwu a dowe otu a echi echi ka anyị bidokwa nga anyị kwụsịrị ya dịrị gị na mma ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m ka anyị were ohere akele kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa ara ekpere anyị bụ ka chineke nọ nyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ ezi enyi m mgbe anyị ga-anabata onye mgbasa ozi sam okebe ma gee abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị onye ọma na-ege ntị tupu anyị anabata onye mgbasa ozi sam okebe ka anyị kelee ndị nyere anyị abụọ ọma n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke gọzie unu ka ịhụnanya ya baro n'ụba n'aha jizọs mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ụmụnne m anyị abịakwa ọzọ n'awa nke a ịmalitekwa n'isiokwu anyị ka anyị bidoro n'ụbọchị gara aga ka isiokwu ya anyị m si ọbịbịa abụọ nke jizọs ihe anyị na-eleba anya ugbu a na nke taa bụ ọnọdụ nke ụwa na-agba ama ọbịbịa abụọ nke onye nwe anyị tutu anyị aga n'iru ka anyị hụdata isi na ekpere imeela chineke na inyekwara anyị ohere ọzọ ịbịa nụrụ okwu gị lee nnukwuru nnu mmadụ n'ụwa niile gbaa gburugburu bụ ndị nwere ohere ịkpọpe redio ha n'oge awa nke ịga okwu gị bịa gọzie ha kwee ka okwu gị nwee ọnọdụ n'ime anyị ka anyị na-anụnụta ndụ n'aha jizọs bụ onye nwe anyị a sị na anyị ga-amalitekwa n'ebe anyị kwụsịrị n'ụbọchị nke echi jizọs mgbe ọ nọ na-agwa ndị na-eso ụzọ ya okwu ha bịara jụọ ya ajụjụ n'ihi na jizọs kwuru ọtụtụ okwu n'ilu gbasara oge awa nke ikpeazụ ndị na-eso ụzọ ya bịara jụọ ya sị onye nwe anyị gịnị bụ ihe ndị a ị na-ekwu elee ihe ga-abụkwa ihe ngosi na ihe nke ga-egosi maka ọgwụgwọ oge nke a na ya mere nke a kpọrọ iche anyị gaa n'akwụkwọ Luk soro m tụlee n'akwụkwọ nsọ gị n'akwụkwọ Luk isi iri abụọ na otu na amaokwu nke iri abụọ na ise jedu na nke iri abụọ na asaa ana m agụ akwụkwọ Luk n'isi iri abụọ na otu amaokwu iri abụọ na ise ruo na nke iri abụọ na asaa ebe a sị ihe ịrịba ama dị iche iche ga-adịkwa n'anyanwụ na n'ọnwa na kpakpando n'elu ụwa nke a ga-agbakwa ka m kwaghachi ebe ọzọ ihe ịrịba ama dị iche iche ga-adịkwa n'anyanwụ na n'ọnwa na kpakpando elu ụwa ga agba elu ụwa nke mba dị iche iche ga-adịkwa ndị nọ n'obi abụọ n'ihi mbibo nke oke osimiri na-ebili mmiri mmadụ na-atọgbọ site n'egwu sitekwa na ike anyanwụ sitekwa na ile anya ihe na-abịakwasị n'elu ụwa dum mmadụ bi n'ihi na a ga-eme ka ike niile nke eluigwe mee mkpatụ mgbe ahụ ha ga-ahụkwa nwa nke mmadụ ka ọ na-abịa n'igwe ojii ya na ike na ebube ka mbụ okwu jizọs nsaghachiri ndị na-eso ụzọ ya gbasara oge ọgwụgwụ oge a ile anya ihe anya na-ahụ n'ụwa taa na-agba àmà anyị agaghị eche ka a kọọla anyị n'ihi na anyị na-ahụ ihe ike ha ndị iche iche nke na-abịakwasị ụwa ma ọ dị ọkpụrụkpụ ihe anọ ka m chọrọ ka anyị tụgharịa uche na-agba ama na-egosikwa anyị n'ihi na ọbịbịa abụọ jizọs ndị ire nwa bekee mkpọrọ ya politikal kọndishọn gịnị bụ political kọndishọn na asị igbo anyị nke a na-apụta ọnọdụ nke ndọrọndọrọ ọchịchị ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ matu n'isi iri abụọ na anọ na amaokwu nke isii na nke asaa gụọchikwa n'akwụkwọ mkpughe n'isi iri na otu na amaokwu iri na asatọ tidekwere ya n'akwụkwọ juwel isi atọ amaokwu nke itoolu ruo na nke iri na anọ ị ga-agụta n'ebe a dị iche iche sị na anyị ngaji ịnụ akụkọ agha na ụda agha dị iche iche na mba nga ebili mede mba ọzọ na ọtụtụ ihe wo dị iche iche ga-ebili mede ọbụna ruokwa na ụlọ gị na nne ga-ebili mede nwa na nwa ga-ebili mede nna nsogbu na mkpagbu ha dị iche iche ga-adịkwa ile anya na ọchịchị anyị taa ihe anyị na-enwe mbụ zọgbuo tigbuo na ndọrọndọrọ ọchịchị onye ọbụla na-achọ ka ya achị ya bachaa ya na ezinụlọ ya ọ bụrụ na onye ọzọ etinye aka akụjie ma zọpịa ka bụ ihe ndị ọ na-agba àmà ọbịbịa abụọ nke jizọ jizọs nkwuru ya kwụsie ya ike sị n'ụdị ọnọdụ ndị a aghaghị dị na-egosi ọgbụgba àmà ya ọ dịkwa ihe ọzọ jizọs m kwuru okwu ya n'ebe anyị gụrụ nke na-atụwa aka maka ọbịbịa abụọ ya nwa bekee mkpọrọ ya ekọnọmik situeshọn ilewe anya n'ụwa anyị nọ n'ime taa ụwa niile na-ama jijiji n'ihi ọnọdụ ya ndị otu a akụlụba ụwa niile na-ama jijiji gịnị butere ya ee ọ bụ iji bịarue na mmezu bụ ihe chineke anyị m gwara anyị jizọs a ga-amasị m ka ị soro m gaa n'akwụkwọ James ka anyị mara m ihe a m na-akọ maọbụ akụkọ ife maọbụ ọ na onwere ebe o nwere mgbakwasị ụkwụ site n'akwụkwọ nsọ ana m aga ugbu a n'akwụkwọ James n'isi ise na amaokwu nke mbụ jeruo na nke anọ ebe a na-asị gee ntị unu ọgaranya gee ntị unu ndị ọgaranya kwa akwa tiekwanụ mkpu n'ihi nhụju anya niile unu nke na-abịakwasa unu akụ unu erewu ure uwe niile unu aghụghọkwa ihe nla richapụworo edo unu na ọlaọchị unu agbawo agbawo nchara nchara ha ga-abụrụkwa unu ihe ama ọ ga-eripịakwa anụ arụ unu dịka ọkụ unu kpadoro akụ unu na mgbe ikpeazụ na amaokwu nke anọ si lee ụgwọ ọlụ nke ndị ọlụ ndị biri ọka n'ubi unu nke unu jidere na mmegbu na-eti mkpu iti mkpu nke ndị ahụ ndị werere ihe ubi unu abụwo abịawo na ntị onye nwe unu niile nke onye nwe unu bụ jehova nke osu niile nke ndị agha ọ bụrụ na ịgụ e ebe a chineke anyị na-eti mkpu na-ewe iwe n'ihi oke mmegbu na mkpagbu dị n'ụwa na mmadụ na-arụrụ ibe ya ọrụ ọrụcha ọrụ ọ ga-enwe ụgwọ ọrụ ọtụtụrụ ndị mmadụ na-anwụ ndị na-arụchala ọrụ nke nwa bekee na-akpọ rịtaịment ha ala onwe onye ga-akwụ ha ụgwọ ịga na ọtụtụrụ ọfịs ị ga-ahụ ebe ndị agadi mmadụ ndị isi awọ nọ site n'ụtụtụ ruo anyasị a na-eche gịnị maka ụgwọ ha rụrụ alụ ma ndị obi ntara mmiri nọ n'ime ebe ahụ jidesi aka ike bụ nkụta nke ndị mmadụ nwere onye nwaanyị sị na akwa ogbenye ndị a erune ya ntị na akụ ndị na-akpata etinye n'akpa gị na-emegbu ụmụ mmadụ na nlara erichara ya na ọ ga rukwa gị na arụ na arụ gị ọ dị ọnọdụ ọzọ jizọs m kwuru okwu ya ke ndị na-akwụkwọ daniel n'isi iri na abụọ na okwu nke anọ ọnọdụ nke abụọ a scientific discovery na ihe ọmụma ga-abụ ụba n'oge awa nke a ee anyị ahụna ya taa a na-ahụ ọtụtụ ihe ọmụma nke kọmputa nwa bekee mepụtara anyị nke ekwentị na ọtụtụ ihe ọzọ dị iche iche ihe onye ọbụla ga na-ekwu okwu ugbu a ga-abụ teknọlọji ma ọ bụ sayensị onwe onye na-echetakwa ihe rịba ama ha dị iche iche sị na ihe ọmụma ndị a pụtara ugbu a mụnwe jizọs njide mmadụ aka na ntị sị na ọ bụ ihe ga-abụ ihe rịba ama ka ọgwụgwọ oge ndị a ma mmadụ na-enwe obi ụtọ sị a a na-ahụla ihe nna anyị ha na-ahụbeghị ana m achọ ịgwa ya n'ezie o ihe ndị nna nna anyị na-ahụbeghị hụrụ ugbu a kachasị mma n'ihi ọtụtụ ihe ndị ichere chere ugbu a e hụrụ dịghị mma bụ ihe na-agba amasị na ọgwụgwọ oge ruo na onye onyenwe na-abịa ihe m na-achọ ịgwa gị ugbu a mbụ ka ị na-ahụta ihe ndị a ka ijisi ike nwee njikere sị ee na nke a bụ ihe akwọ nsọ mgbara amasị na ọ bụ ihe ga-egosi ikpe oge ikpete maazụ na onyenwe nwaanyị na-abịa ngwa gịnị ọzọkwa ka anyị ga-eleba anya mbụ nke nwa bekee m kpọrọ religious world ịbịa n'ụwa anyị nọ n'ime ya taa ị ga-ahụ ọtụtụ okpukperechi n'akụkụ anọ nke ụwa n'ebe dị iche iche okpukperechi aghọọla biznes na asụ bekee onye ọbụla gacha mahadum pụta ma ọ nwe ọrụ bekee ọ wụzi okpukperechi ka ọ ga-eweta so n'ihi nke a ihe m na-achọ ịgwa anyị bụla ọnọdụ ndị a na ezi anyị na onye nwe anyị ga-abịa ka ọ dịrị gị na mma n'aha Jizọs bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at com at com ezi enyi m na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị were ohere ọma kelee onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ Sam Okegbe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka Chineke gọzie gị ka Chineke mee ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen mara na ị nwere ike ige ozi ọma na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo